gara n'ihu kwuo na n'ime nde mmadụ iri na atọ na ụma ejidere jidere na-aṅụ ọgwụ ike na Naịjirịa, nde iri na ụma kwuru na ha na-aṅụ ọgwụ ike Igbo.